AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke ọma na-ege ntị obi ụtọ ka m ji na-anabata anyị n'ihe omume nke taa anyị ga-anọ nwayọ mgbe nwanne anyị nwoke onye mgbasa ozi ikechukwu nwa chineke tiri mmanụ ga-akọrọ anyị otu chineke ji na-edu ya n'ime ozi ọma nke ọ na-aga aha m bụ pastọ ikechukwu nwogo I'm one of the pastors in Aba East Conference. Um, God have led me far. Chineke enyere m aka m abụrụ onye larụ n'ọrụ up to five years now. Abido m ọrụ na la abalị kemgbe n'ọnwa 2019. nye m dị iche ime ka anyị mara nga na mbụla ọbụla Chineke anọnyere anyị lefu ka onye nche nọ n'ime ya. chineke eduola m n'ebe mbụ m jere ozi ejere m ozi la ala ọwa elu ọwa elu mbụ ebe chọọchị anyị nọgbula etela mbụ he na mbụla oge mgbe ndị enyefere ebe ahụ ebe 1958 ndị ebe ahụ anọgide ebe anwụọ gwa anwụcha ha chọpụtara mbụla ọ ga-afọrọ nwaanyị isi mkpere abụ ha ga-afọrọ ọnụ chọọchị anyị anwụọ na-adịkwa na eme ya mgbe pastọ otu ihe ọkpara mbụ onye mere ogboke anyị mplọị bụ mbịarabịa chọpụta na chọọchị ebe ka ya nwụrụ anwụ ya asịla m ga-ege ebe a nyere ya aka lee ma m ga n'ihi na abụọla m onye chineke mkpụrụ okwu n'iwuli chọọchị elu ma ebe ahụ nwada akọrọ m sị lee ebe a lee echeghị iji ntị anụ ihe gbasara okpukperechi sabat a gwara anyị sị n'okpukperechi sabat lọọ dị ka hes society n'ihi na adịwo ime hewo na ndị mmadụ enweghị ike inwe nkọta ya n'oge kena mgbe m gaduru ebe ahụ ma eme nwa amara na sabat bụ ihe chineke ji aka ya kee doo nsọ nyefee mara ụlọ abụ iji were defe ya ofufe dịka o kwuru la akwụkwọ onye amụma aza ya isi iri ise la asatọ la amaokwu nke iri atọ la amaokwu nke iri anọ ọ sị na ndị gị dobe okwuwo mee ihe ndị ya niile ma fee ya ofele ụbọchị a ha ga-adị ka ndị ebuliri elu na ngọzi ga-abụkwa nke ha ya ejekwa n'iru na-ekwukwa okwu gbasara sabat na akwụkwọ onye amụma azaya isi iri isii etekwala amaokwu nke mbụ ga-eruo na amaokwu nke iri o kwuru okwukwokwa mkpa ọ dị na nga ahụ ma agwachawo la chineke kwere nkwa sị lọọ ngọzi ga-adịrị nye onye ahụ nwoke maọbụ nwaanyị onye nga ikwusa okwu ya ma zinyekwa ihe o nyere n'iwu n'akwụkwọ onye amụma Matiu amaokwu nke iri na abụọ na nke asatọ na amaokwu nke ise ezekwa na amaokwu nke asaa ya ekwu okwu otu a daasị na onye ọbụla ndị kwupụta ozizi mgbasara idobe iwu na onye a dịka onye a gọziri agọzi na onye ahụ ga abụ onye a ga-akpọlu ala eze ya ma onye na-anaghị ezi ya nakwa na-ekwu ya na onye a ga-abụ onye egwezara ala ọ dịghị onye ọ ga-ịbụ n'ime ala eze ya mgbe m mechara nwa mara ụfọdụ n'ime nwa ama bifuo ebe a n'ihi na adịwo ndị ka ndị eji nkata gwere kpuchie maọbụ ekete maọbụ eji akwa gwere sachaa ihi na-adịghị m ebe akpọworo aga n'ihi na ndị nchụàja ebe a niile mara ewusi onye ọbụla ngara sabat maọbụ kpee chọọchị sabat seven day adventist church na onye dị otu a lagha igbu ya egbu ọ dị otu shrine e nwere wodi ya shrin ahụ enwere wolo ebe ahụ n'ọwa elu di ya asụlake na mbụ narị iri iteghete na iteghete ya sị dat na onye ọbụla mbara nga lọdị agwọ nnọ nga leji akpọ eke lee kenje afụta otu ugboro n'otu afọ lọgụ ilo mgbe a lechara anya ọ bụ mkpa nka mkpa nwaada agwa anyị leji eme human sacrifice nga wee nga ime sacrifice for the year ohiọmara nwoke ohiọmara nwaanyị enye ya na nga ahụ mgbe m bịara bịa lewe anya chọwa ala wasị m na nga ala mfọrọ ebe ala mfọrọ naọbụ ebe a ndị a ndị juju ndị nọdụ eme sakrifis ọ bụ ma anyị nwere ike igwere ebe a ma anyị ga-egwere ebe anyị na-enweghị ụjọ anyị ndị ịbịa arịọ eresi anyị ala wa gwara anyị na wacha ọcha ọcha anyị n'ala ebe ahụ ma ejeri jụọ wasịla enyefe ya otu pastọ anyị m bịara ebe a pastọ ji onwa mbụ ji onwa mbụ anatawo ya mekwara wa omenala na o mere bata ọbafọ nha anụrụ m na mgbe ọ chọrọ ịba nha na o nwere ihe aramahụ siri ike mgbe chineke ma gwa ya sịla la chọọchị mbụ ka ya lọba ke m ya gwara aka ya gwelie enwe ya gwere ọkọlọtọ egwuregwu ụdị ikike ọbụla kelee esighị n'ebe ọ nọ ndị kpa nka iji megide nzukọ ya ugbu ala ndị ala nwụsị anyị ma anyị gwere ebe a ladị ma erịọ ya ka obi egwere ọnọdụ mee ikike niile nọ nha ka o dere du na ngwa ngwa egwefu aka ọ bụ ihe dị ime nchefu asị m setan ihere mee ya ihe m na-achọ icheta nga abụla eke ahụ nke ekwuru okwu ya ke a na-eji achụrụ àjà a na-achụrụ mmadụ aja a na-eji mmadụ achụ aja ihe ọ mara nwoke egwere nwoke nye ya lụ afọ ihe ọ mara nwaanyị egwere nwaanyị nye ya ihe ọ mara inye wee ewu ma ọ bụ nama wee gwere gwere nye o richa ya ya abala ime ọnụ anyị chọpụtara ma anyị mere foundation ọwa elu chọọchị eke ahụ nwere ọnụ ha ka drọm ọ dịbala ime ohe ngara gwuo ala nkarịrị over one mile ọ na-esi ọha ebe ya bala mmiri shira mmiri ebe ahụ shi ebe abatakwa sọsọ na naanị tụrụ ala ahụ ọ nọ na 189 years eke mbili ime ọhịa dị ya dị ya eme ọpret ndị ebe a na-akpụ isi ala na-enye ya na ngwa ngwa m bara nga ụbọchị ya m na-asụ ụbọchị fraịde ahụ nna na-asụ ihe a chineke jere n'iru mee ya ya fụta bịa ehihie buru isi ya were tụkwasịla elu ahụ ya mepe ọnụ ya e ekwupụ okwu sị na ikike nke chineke karịrị ya na bụ ikike ekwesịrị lana m enye ya iwu na-asị ka eluigwe gbaa ya iyi kechie ya emee ya ka ikike ya ka ọ bụrụ ihe dị na njedebe chineke jerela ya eru nyere m aka ma ga tụaba ọhịa ahụ gwere tent mbụ a na-akpọ one kanopi eh, mmadụ nne na nwaanyị ji anyọ ogumadị eme masị otu ire m ya nga ma nọ nga mepe ụbọchị izu ike n'ụbọchị ya m na imepe ka eke ahirila bịa na nga ahụ chọwa ịkpọgbu anyị nwa ma nwaanyị m na ụmụ m anyị mmadụ isii ogumonye eme asaa ụmụ m dị ise nwaanyị m eme isii ogomonye eme asaa ndị ime mba asị m la ntaya vileji asị mba ala nga ma eke ya elofo m wabịala oge ikpe chọọchị m na ngwa ngwa chineke mee ebere mee egwere ha were dowa eke a ebe abịadu ka m ka ga-ekpọ mma ga akpụkpọ ụmụ m si owe afọ mgbe ohire na-abịata ka nọ na-ati ụmụ m na-eti masị ha pụọ ha pụọ ya fọzie m ma agwala landlọd mgbe ọ chọrọ mma eti m ma agaala ukwu nkwụ ukwu nkwụ gbara atọ nnọkọtara nna ya nkata ebe na ma atụgharị ebe na ọchụ m ibeleke na na m egwere mmadụ egbula ihe otu a ka m gburire mma ọnti chineke nyere m aka ya ga-egwuri isi ya ga-akpị ya n'ime opere la nkwụ a nga ka m nọgbu dee mma ti ya nwụọ abịa pụrụ ya pụfụta tipa enwefu ike inye ya elu oke ọha kwa ukwu n'ihi na enyela ewe sakrifis ka afọ ahụ n'oji afụta otu ugboro n'ọnwa ha sikwana fụta mbụ n'ihi na la mmadụ bịara bịa egbughee ọhịa ahụ ọ bụ ha dị kọmanda akọmanda enye ya iwu ya afụta jee ozi ya ehihie chineke eme ihere eme ya ọ bụ ya bụ ha kwuru akwụkwọ onye amụma azaya isi iri anọ na iteghete o kwuru hetara m okwu nke mbụ ga-eru ọ sị lee ya ngoziri onye bụla ya ngọziri onye e nyere ike lee enyere ya ikike ị ga imebi ihe niile ọ ga-abụrụ egwuri gbachie gị ha ọbụla la ọbụla lee nga ekubesi ya mepere gị ụbọchị ụzọ atọ otu a ka m nọ na-ekwu na-asị chineke jerela iru meriere anyị onye iro ahụ gburu anyị eke ahụ eke ahụ mgba ọla ntị la isi ya ọla ntị dị ka igwe wiil igwe eke ahụ gbakwa ọla ntị na ukwu ya ọ gbakwa ọla ntị laga imi ya chineke emee ya to his own glory in Jesus name anyị abụrụ ndị ewu ilu ụlọ chọọchị anyị nga taa ejere m n'iru ime ozi ọma na-ekwusa ozi ya na-agwawo mkpa ọ dị na-agwawo mkpa onye ndị ife chineke n'ihi na sabat mbụ chineke chineke mbụ sabat na chineke kwuru ya kwusie ike na onye ọbụla ndị chere ife ya n'ọga idobe iwu ihe o nyere n'iwu ma onye nchọrọ ịhụ ya n'anya n'ọga emeghe ndị a niile gwa bịa hụ n'eziokwu laadị hụkwala ọnọkwala baịbụl bịa hụ lọọdụ iri narị iri ise na asaa na iteghete nnọnụ n'ime baịbụl na chineke kwuru okwu gbasara ife ofufe na ụbọchị izu ike na ngwa ngwa chineke eme banye ndị ya n'obi mmadụ iri mmadụ anọ na ise mpụtara sorola otu n'ime ndị mere baptizim the first baptizim anyị mere dị ya anyị nwetara 45 pipo ndị mere baptizim the second baptizim emere di ya mgbe after two again anyị jitere anyị ndị bakok pastors ndị nọ ndị nọ afọ atọ ndị ime their decent time um, they were on a short time three months uh, program they abịara ohia bịa eme ihe na-atọwa ụtọ ha ahụ na-atọwa ụtọ ọbụgịrị na-abịara onye aka jee ozi zita mkpụrụ obi wa gbasacha oziwo chineke agọzie anyị with 40 persons abụghị ha anyị mere baptizim ga e emechara oziọma waala la nwa ngwọ alara ma agala iru ijekwa irite mkpụrụ obi da agala ụlọ ele ụlọ ruo n'ụlọ demiti otu nna otu nna elezi ruo n'ezi chineke agọzikwa anyị ọdọ wite iri atọ mbọtatị so chọọchị ya jere n'iru anyị ada enwe a total number of 140 something 48 people presidely ọ bụghị enyere anyị nga so chọọchị aga n'iru ịkpọ ndị amọ medefu akwụkwọ darịọ kọnferensị e, mgbe ndị kọnferensị asị na amọ nsolowonchọ ndị agụ nyere aka mbọ adventist main organization agbatara wa ọsọ ngwa ngwa benyere anyị aka gwefụta puku nde iri na ụma asatọ nọ n'elu ya si ma anyị gwere tinye aka mee foundation chọọchị anyị eje n'iru lee ewefuo oge labalị nke atọ n'ime ọnwa Eh, nke anọ mgbe ejere m elu gaa sụọ mkpa mkpa ahụ enwere eke eke nha ọmụ 70 feet nọ n'ime nwee ụmụ nkarịrị almost 50 aadụ ah, ah, ah, wefụtashi hela oge ruo oge wee mfọta otu na anị ya ụzọ ọ dịghị onye nga gafenụ moto alahụ azụ onye ọbụla alahụ azụ n'ihi na ọ bụ ha dị ife efe ebe ahụ ọ elu nnọkwanụ n'ime obi ngwa ọ bụ bandịrị anyị nnọ anya na ndị um, Akwa Ibom so it is in the western side why we also have Nlagu Church bụkwa otu chọọchị nnọkwanụ n'ime Ibeme district Owelu Church was found in Ibeme. later in 2020 a bịara bịa kefụta Owelu kefụta ndị Akata kefụta um, chọọchị anyị nọ na Umu Iroma chọọchị bụkwara chọọchị ekpochiri ekpochi pastọ onye adịkpọ pastọ nwụrụ anwụ pastọ abụọ adịkwaghị ndụ ugbu a ọ na-agwa anyị mbụ la ya mechiri chọọchị ya n'ihi na ọ dịkwa onye fụrụ ọ ga-afụrụ otu mmadụ ya asị ndị a ma ha la agaghị esoro ndị ndị akata kpewa chọọchị bet mama m gaduru ebe ahụ ebe 2020 mgbe m hela ma emechala ọwa elu chọọchị arụcha ụlọ la chọọchị nga ahụ nyewo ọnọdụ ndị ọwa elu ga-abụ ndị nnọnụ ezitarewo pastọ kemgbe gboo ezitakwarawo pastọ ka abụ zitarewo pastọ ka atọ ma bịa emuvuo mgbe e kepụtara ọwa elu ndị akata and umeroma and nlaagụ asị mma m ga-aga nọrọ n'ebe ahụ chineke nkekwara n'iru jee ozi ya nye m iri amadị asaa na asaa si la ọbụghị ya were gọzie m ebe ahụ chọọchị anyị nọ na umeiroma bụla chọọchị pastọ m kpọchiri oge mgbe ọ gara ebe ahụ mgbe ọ nọ n'ọba etibe medi steeti mana adịghị ekefụta ya ya na-agwa anyị sị anyị njere ozi ebe a mee worldwide evangelism evangelism nke nzuru ọha chineke gọziri anyị nweta iri atọ na asatọ anyị ebidokwa mepee chọọchị ebe a ebe a taa chọọchị na ebe a ọ bụ site na ije ozi pastọ ikechukwu nwaogo nke nọ na ba is conference nwa chineke ọma na-ege ntị ama m na obi anyị jupụtara n'ọṅụ na ahụ ihe ma nke chineke na-alụ site n'ime ụmụ ya nye chineke obi gị nye ya ndụ gị ọ ga-eji gị rụọ ọrụ dị ike mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị mara na ị nwere ike ịkụrụ anyị ekwentị na 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot ka anyị kpọbatakwa nwanne anyị nwoke ikechukwu nwogu ka o wee chịkọta okwu ya n'ụbọchị taa unu emeela nọnyere anyị ka anyị were ohere ọma kelee ndị seventh day adventist church choir ọsa oke na-abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa ma ndị aba central district choir chineke ga-anọnyere mmadụ niile n'aha jizọs amen chọọchị anyị ebe a kpọpụtakwa m jeekwa na nkwọ welechi ike nọ n'ụmụagụ asị oh mma m jee ozi ebe ahụ agara m ozi ebe ahụ na 2007 chineke agọzie anyị anyị etikwa branch saba skuul ebe ahụ na anyị ritara iri mmadụ anọ chineke etinye anya aka anyị eti ya branch saba skuul ebe ahụ ebe a m si ebe a ha tikwe m diekwa m ozi na ama iri chọọchị anyị e na ama iri ndara ada ndị maka lik emeela possess of that place chọọchị anyị gafọrọ mmadụ asatọ ebe ahụ anyị jekwara ozi ebe a chineke agọziekwa anyị wit ohu mmadụ na nna chọọchị anyị eguzokwara esi ebe a kpọpụta m sị ma m jiekwara ha na chọọchị anyị nọ na Inheritance chọọchị na Inheritance chọọchị agara m ebe ahụ o nwere mkpa nnọ na tanship chọọchị nọ na anyị adịghị ahịa ehere n'azụ ya ebe a mbụ ebe hospital road ada agwa anyị si n'ezie na chineke ngọziri anyị duo anyị nke ọma anyị awụrụ onye ọ gọziri n'ime ije ozi nke m jere ebe a la wiiki abụọ chineke nyere anyị iri mmadụ atọ na asatọ kwa mechi ebe ahụ pụta la ngwa ngwa emezie ewewe abụrụ ndị ebu grupu n'ụbọchị taa esi ebe a kpọpụta mme ejeela ọhanze ozi m jerela ọhanze ọ bụla ama chọọchị chineke agọziekwa m chọọchị ka dakwara ada is ded god use me chineke gwere aka ya kwa ozi gatala ime m ma kpọtọkwara wo iri mmadụ asatọ na iteghete mbụ ndị fụrụ afụ la ndewo labụkwa mmemba anyị chọọchị abụrụ mgbe m bịara ọ fọrọ iri abụọ mara ngwa ngwa mma ndị afọ chọọchị waala ala iri isii na asatọ chineke adịmeti ya mma mma ebe a ka esi kpọpụta mmabịa nọ n'ụmụ ọbịakwa distrikti ugbu a m nọ n'ime ya mba ọsọ oke a sịla chọọchị adịghị gara erula chọọchị a nọ na iri iteghete na iteghete kemgbe ọ fụtara gakwanụ n'ihe ọ dịghị ịga ọ dịghị onye mụrụ nwa m ga-ịhụ nwa ya na ọ nọsọrọ ala gba ekwena igbere ọgaghị igbe gakwana ije ọ ịga wasị mma m ga ebe a kemgbe m bịara ebe a chineke jee n'iru gọziekwa m n'iritarawo iri mmadụ isii na asaa iri mmadụ isii na asaa chineke agakwara n'iru nyere m aka anyị enweta bransaba Sabbath School ka a na-akpọ ọsọ oke Goshen Restoration branch Sabbath School ọ bịa abụghị m dị ịchọ ime ka anyị mara na chineke dụrụ anyị mma gagidere anyị ma ruo mgbe ebi ebi nye ndị tụkwasara ya obi ihere agaghị emewo akwa m dị ikwe mbụ na chineke ga-egala iru gọzie ụmụ ya ọ ga-egala iru dị ụmụ ya nsọ ndị ọsọ oke ahụkwa na ịdị mma nke chineke na mgbasa ozi ya na okwu ya na idobe ya na ọ bụ ihe m kwesịrị na anyị ṅomi bụ anyị kwesịrị iji were edo ndụ anyị ada agwa anyị sị na onye chineke m kpọrọ bụ onye ọ kpọrọ n'ime ije ozi na ọ dịghị ka m kpọrọ onwe m ọ bụghị chineke m ji aka ya were mee o ji olu dị ike were kpọọ m sị mma m hapụ ihe niile m na-eme were jeere ya ozi ma bụrụ onye hafụrụ ọrụ m nọrọ n'ime ya ọrụ ndị elu ndị na-enye m narị iri atọ na atọ nna na-enweta hele ọnwa ruole ọnwa si ma m ga-ejere ya ozi ugbu a a ga-asọ m n'otu n'ime ndị na-ejere ya ozi ana m asa ekele dịrị ya aga m ejere ya ozi ruo mgbe ebighị ebi ma na-arịọ si chineke nọnyere ndị niile mkpụrụ na ijere ya ozi ma na aha jizọs bụ onye nwe anyị amen Mother

ịhụnanya nke kraịst ka anyị were obiọma kelee nwanne anyị nwoke silvesta onye na-akpọtụrụ anyị site na jigawa steeti anyị ma na amara chineke udo ya ga-achị n'ime ezinụlọ gị ka anyị keleekwa nwanne anyị nwoke ike onye nọ na kaduna steeti anyị na-arịọ ka chineke nọnyere gị ka o mepere gị ụzọ ka amara ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs nwa chineke ọma na ekentị ọ bụrụ na ị kpọtụbere anyị gbalịa kọrọ na ekwentị na 0706 7224 ka anyị kelee nwanne anyị nwoke chukwuemeka onye kpọtụrụ anyị na enugu steeti anyị na-arịọ ka chineke nye gị mmụọ nke nghọta ka chineke mepere gị ụzọ ka ịhụnanya ya n'udo ya chia n'ime ndụ gị amen unu emeela na akpọtụrụ anyị mara na ọ bụ na 0706 363 7224 maọbụ gị gee Ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekwute itinye asụsụ igbo ka mara chineke nọnyere ndị kwupụtaranụ ka udo ya chịa n'ime ndụ anyị niile n'aha jizọs amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu. ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo